Ezigbo ime atụ anyị maara dị ka mkpụrụ osisi nọ n'oke ifufe, ha na agbata aka nke ukwuu. ị dịkwa mma ee n'ezie ee ọ dị mma dịkwa mma mkpebi gị ziri ezi ịbịa ebe a maka nyocha ezi iji akọ ijikerela ugbu a maka okwe gị ọ bụ mmepe ya ọ dị mma nyocha gị gosiri nje ahụ ị nwere HIV nje ahụ na-ebute AIDS ahụ gị ị ghọtara ihe nke a pụtara ọ pụtara na m ga-anwụ ngwa nyocha nwere nje abụghị ikpe ọnwụ ndị nwere nje HIV nwere ike ibite aka ma ha kpachapụrụ onwe ha anya kwa ụbọchị nyocha ndị na-eme ọgwụ na-enwe ọganihu enwere ọgwụ maka nke a nke a ka onye dọkịta ga-agwa gị maka ya enwere ọgwụ ọlọrọ ọhụụ nke na-enyere ndị bụ nje HIV ka ibite aka inweta uru na nke a ị ga-eme nyocha kpọmkwem dịka imeburu nke a bụ mkpebi akọ ya bụ olileanya ma adala mba mba ma ọlị wezụga ya puku bidoro n'otu a ga-agụ otu tupu abụọ abụọ dịka onye dọkịnta m ga-agwa gị na enwebeghị ike ịgwọ ọrịa AIDS ma ị nwere ike ibiri ma ọ bụrụ HIV bụ nje S enwekwara nwekwara ike ibi nke ọma ma ị kpachapụrụ onwe gị anya nweta ezi nkwado tụmadụ site n'ezinụlọ gị nwayọọ nwayọọ HIV ga-eme ike agwụ nchedo ahụ gị mee ya arụ ike ichegide onwe gị megide ọrịa ya mere aga m achọ ka ị mee nyocha ọbara ọzọ oge ugbu a ịmata ọnọdụ ume ahụ gị anyị enwetala okwe gị ha gosiri nchedo ahụ gị enwebeghị ike n'ihi nje hiv ahụ gị chọrọ enyemaka gịnị ka m ga-eme kembụ rie ezi ihe nwee ezi ezumike nke ka nke ezigbo nkwado dị mkpa ndị ọrụ ahụike agaghị anọchi anya ezinụlọ gị ahụla m e nwere ọgwụ ọlọrọ ọhụụ ga-enyere ahụike gị aka ịlụ megide nje HIV n'ọnọdụ gị nchede ahụ gị enweghịkwa ike ya mere gaa kwadoro gị ọgwụ ndị a ị ga-ebu n'obi na ọgwụ a ga-aga n'iru na ndụ gị niile ị gaghị ekwusi naanị na dọkịta ọ gwara gị otu ahụ aghọtara m ọgwụ maka onye nwere nje hiv na-ada oke ọnụ ya mere gwa ndị nọ gị nso ha nwere ike inyere gị aka rịọ maka nkwado ha n'ihi na anyị ndị afrịka site n'omenala nkọwa bụ ụmụnna wike gee ntị gab tụkwasị m obi mgbe niile Ademma. Rajeta tari garip Iya, ngwa ọ dị mma o site n'obi mkpụrụ ọjị ga-enwe ugwu karịa otu akpa ọjị ị ya obi dị m ụtọ na ọ gwara anyị maka ọrịa ya anyị ga-enyere ya aka ugbu a a sị na ụzọ agaghị emepe ma ọ bụrụ na ebughị ụzọ kụọ aka ihe m na-eche bụ ihe ọ na-eme ebute ọrịa na mbụ ọ lụbeghị nwaanyị o zuola na ọ bụ onye hei o zuola ezinụlọ anyị dị n'otu ọ ga-elekwasị anyị niile anya anyị bụ nkwado ya agaghị m anabata hei ka emeghị ihe ọjọọ ị nweghị enyi nwanyị tupu gị alụọ ma ọlị e? nọ e? ị chọrọ ikwu okwu ime ka ọ dị mma anyị ga-akpọga gaabụ na nke isi okpo nwoke ahụ na-agwọ ọrịa niile ichie nnanna ka m kwuo n'iru imeela isekpo bụ ezigbo ọgwọ ọrịa ma etu ọ dị onwe onye na-agwọ ọrịa es ma ọ bụrụ na gab amata na o nwere nghọta anyị na nkwado anyị ọ bụrụ na ọ ma na ọ ga-elekwasị anyị anya mgbe ọ chọrọ anyị ọnọdụ ya ga-ebelata enwere ihe ọzọ anyị ga-emere ya ee ha nwere ọgwụ ọlọrọ ọhụrụ ga-ebelata ọrịa ahụ ma nyere gebu aka ma bite aka ee ha dara ọnụ geb naanị agaghị azụli ha geb naanị anọghị n'onwe ya ebe a anyị ga-enye aka site n'ịgbakọ aka ọnụ wee kọta ego ọnụ ị gaghị eweta okwute n'otu mkpịsị aka aha n'ihi ya ka anyị nọ n'ebe a isonye aka ọ bụ na o doghị anya anyị chọrọ nkwado onye ọbụla ị na-amụta ọsọ ọsọ ịmara bụ ụzọ nwere ike ịnọ n'aka ma olu ya na-ede n'ime ọzara ehe ali nwere ihe onyinye maka gab isi baba m gafe ọ bụghị maka na o siri ike mere anya dị ya nwa ila sara na watahi rajeta tarigare fiwara ka o jisi ike rajeta la karustalel hogamene ajizanadem wadi shawa